sị ka ụlọikpe kpebie na etu ndị agha Naịjirịa si wakpo ụlọ Kanụ dị na afarukwu Ụmụahịa n'ụbọchị iri nke ọnwa Septemba, afọ puku abụọ na iri na asaa megidere iwu ikike dịịrị onye na Naịjirịa nakwa mba Afrịka.